Translation from English to Igbo Ntụgharị site na Bekee gaa n'Igbo Hello my people! Ndeewo ndị nke m! Hello my people! Ndeewo ndị nke m! Where is the train station? Ebee ka ọdụ ụgbọ oloko dị? Where is the train station? Ebee ka ọdụ ụgbọ oloko dị? We need a table for six people. Anyị chọrọ tebụl maka mmadụ isii. Anyị chọrọ tebụl maka mmadụ isii. Ngwanụ sonyekwara anyị na-aga n'ihu tinyere anyị aka na ngalaba ịhụnanya, tụsakwara anyị ozi a ka ndị ọzọ hụ ya na-esonyere anyị, ka emesịanụ, ka emesie